AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma na-ege ntị ana m ekele gị ọzọ n'ụbọchị nke taa ana m asị ka ihe gara gị nke ọma ka onye nwe m na-edu gị gị na ezinụlọ gị na-edote unu niile na ahụike kwa ụbọchị anyị abịala n'ihe omume nke ụbọchị nke taa bụkwa okwu nke ndụmọdụ nke ahụike n'ụbọchị nke taa chetakwa na ihe anyị ji na-aga ma ọ bụ isiokwu nke anyị na-eleba anya bụ ịchọpụta ma ọ nwere uru nke anyị nwere ike ịnweta site na obụbu ọnụ na ekpere na ọdịmkpa nke ọ dị n'ime ndụ mụ na gị isiokwu anyị n'ụbọchị nke taa na-asị ihe akwụkwọ nsọ na-ekwu gbasara obubu ọnụ na ekpere ka anyị lee n'akwụkwọ azaya isi iri ise na asatọ amaokwu nke isii ọ sị ọ bụghị nke a bụ obubu ọnụ m na-arọpụta ịtọpụ agbụ niile nke mmebi iwu ịtọsa ihe okike niile nke yok na izilaga ndị a na-emegbu emegbu ka ha nwere onwe ha ka unu tijiekwa yoku ọbụla gị onye na-ege ntị nke a o zubere anyị inwe mmasị ịchọpụta ihe a na-ekwu okwu maka ya gbasara obubu ọnụ nye onye ọbụla kpọrọ onwe ya onye bi n'elu ụwa nke a onye ekere eke a na-amasị onye ọbụla nke na-efe Chineke n'ihi na nramahụ na-abịakwasị onye ọbụla ma onye na-efe Chineke ma onye na-anaghị efe Chineke ma onye maara na Chineke dị ma onye na-ekweghị na Chineke dị ọ bụ onye bụ onye na ọ gaghị amasị inwere onwe ya ọ bụ onye bụ onye na ọ gaghị amasị ibupụ ibu arụ nke na-enye ya nsogbu ọ bụ onye bụ onye nramahụ na-anaghị achụ n'ụzọ niile ndị onye n'ime anyị bụ onye na-anaghị ahụ ihe ize ndụ nke na-adakwasị otu onye maọbụ onye ọzọ gburugburu ebe ibi ma ọ bụrụ ure na ọ dịbeghị nke rutere gị nso kedu onye n'ime anyị na ọ amasị ịkụda ikike nke onye iro n'ime ndụ ya na ebe anyị bi kedu onye ndụ nke a gbara ferefere ana m ajụ gị kedu onye na-achọghị ịtọpụ mmadụ ma ọ bụ ikike nke ime mmụọ ya na-agbụ nke onye iro na-eji ejide onye ọ bụla bụrụ onye na-achị achị n'ime ndụ ndị mmadụ gị onye na-ege ntị ya ka anyị ji sị na isiokwu a bụ ihe anyị kwesịrị ileba anya n'ime ya n'ụbọchị ndị a n'ihi na ekwensu ji ndị mmadụ n'ọrụ ọtụtụ ihe ka ị ga-enwe ike mee ọtụtụ ihe ka a ga-esite n'ime gị wee mee ma ọ bụrụ na ijiri okwu nke ụbọchị ndị a wee kpọrọ ihe akwụkwọ nsọ na-eme ka anyị mara sị na ọ dị ihe ndị nke ga-adakwasị mụ na gị ọtụtụ ihe nke na-eme n'ime ndụ anyị anyị apụghị ịchụpụ anyị apụghị igbo ma ọ bụghị site na obụbụ ọnụ na ekpere gị onye na-ege m ntị ọ bụrụ na ọ bụ otu a gịnị ka ị na-eche A maara nramahụ anyị na-enwe otu n'ime nramahụ anyị bụ ụjọ ọzọ bụrụ na anyị amabeghị ihe a na-akpọ ibu ọnụ na ekpere ọ bụrụ na anyị mara ihe akwụkwọ nsọ kwuru gbasara isiokwu a ihe Chineke chọrọ n'aka anyị ihe anyị ga-enwe ike mee site na ibu ọnụ na ekpere uru anyị ga-erita site n'ịbụ ọnụ na ekpere ụjọ agaghị atụ anyị ụjọ agaghị atụ anyị na anyị ga-anwụ n'abalị ma ọ bụ na anyị erighị nri laba ụra abalị ọ bụ n'ihi na anyị amaghị ihe nlụpụta nke ihe ndị a ọ bụ ya kpatara anyị ji n'ọnụ ụjọ anyị apụghị ime ihe ọbụla ọ dịghị mkpa ọbụla nke na-abịara anyị ya ghara iji tụọ anyị n'ala anyị a na-agba sịkọsịkọ achọ otu anyị si azọpụta onwe anyị n'ime akwụkwọ nsọ e nwere ọtụtụ ebe gbatụrụ ụkwụ na ihe gbasara obubu ọnụ na ekpere ma na agba ochie ma na agba ọhụụ ọ bụ ụkpụrụ ma ọ bụ ntọala nke atọrọrị n'ime akwụkwọ nsọ ụzọ a ga-esi anwachapụta anyị ndị nke kwesịrị ntụkwasị obi ndị nke maara ihe Chineke na-achọ n'aka anyị ndị nke ga-enwe nkwanye ùgwù nye ọbụna mmadụ ibe anyị ma mgbe ọbụla ekwutara okwu ihe gbasara obubu ọnụ ndị mmadụ ewere ya na-eme dị a gasị na ọ bụrụ otu nke nzuzo nke dị aṅa ma ọ bụ ihe ekwesịghị ịkpọtụ aha gịnị kpatara gị onye na-ege ntị anyị enweghị ike ịhụ obụbu ọnụ dị ka na anyị bụ ndị na-eme ihe nke Chineke na-achọ ndị chọrọ ka azọpụta anyị ma azọpụtacha anyị ndị ha na Chineke na-akparịta ụka mgbe niile ndị na-anwapụta onwe ha ikwesị ntụkwasị obi ndị chọrọ ka anyị bụrụ ndị ga-anọ n'ahụike mgbe niile ọ bụrụ n'ezie na ọbụbụ ọnụ bụ ihe ọjọọ ma ọ bụ ihe kwesịrị iweta egwu gịnị mere ọtụtụ ndị n'akwụkwọ nsọ ji bụrụ ndị buru ọnụ ma si otu ahụ wee bụrụ ndị Chineke hụrụ dịka ndị kwesịrị ntụkwasị obi gịnị kpatara Jizọs Kraịst n'onwe ya ji bụrụ onye buru ọnụ iri abalị anọ na iri ụbọchị anọ ma ọ bụrụ na ọ bụ ihe ọjọọ gịnị kpatara o ji mee ya akwụkwọ nsọ mere ka anyị mata n'akwụkwọ Matiu isi anọ amaokwu nke abụọ sị ngwa ngwa mgbe o busiri ọnụ na agụ gụrụ ya n'akwụkwọ Matiu isi isi amaokwu nke iri na isii na-eme ka anyị mara na Jizọs Kraịst na-adọ anyị aka na ntị sị mgbe ọbụla anyị na-ebu ọnụ ka anyị ghara ịdị ka ndị iru abụọ ndị iru abụọ mgbe ọbụla hụrụ anyị amara onye jitụ anyị anya sị ee anyị agaghị eme nke a n'ihi na anyị na-ebu ọnụ ọ bụghị otu o si dị o kwesịghị ekwesị mgbe ị na-ebu ọnụ ọ bụ ihe nke dịrị gị na Chineke onye kere gị ọ dị ihe dị gị mkpa ị chọrọ ka gị na Chineke tụlee ma hazie na ọtụtụ ihe ndị ọzọ na iwuli gị elu Daniel oru nke Chineke na akwụkwọ nsọ bụrụ ọnụ Moses David Hana Ana elija Jizọs Kraịst n'onwe ya dịka anyị kwurula buru ọnụ o kwesịghị anyị na-agụwa ihe ndị a n'ihi na mụ na gị na-agụ akwụkwọ nsọ kwa ụbọchị anyị maara n'ezie na ọ bụ ihe nke mere eme na ọ bụkwa ihe elere anya ka mụ na gị na-eme mgbe ọbụla anyị na-ebu ọnụ ka anyị ghara ịdị ka ndị iru abụọ jizọs kraịst kwuru ya n'ihi na mgbe anyị na-eme nke ahụ ọ na-anapụ ikike niile nke anyị kwesịrị iji meta ihe ọbụla nke anyị chọrọ ime biko gị onye na-ege ntị ka m mee ka nke a doo mụ na gị anya akwụkwọ nsọ kwadoro obụbu ọnụ na ekpere ị chọrọ ya na ndụ gị mụnwa chọrọ ya na ndụ m onye ọbụla chọrọ ya na ndụ ya ọ bụghị ụzọ ndị ochie ndị gara aga si fee Chineke ọ bụghị ha nwa bụ ndị buru ọnụ naanị ha a na-eme ka anyị mara sị na akwụkwọ nsọ na-akwado ya n'ụbọchị nke taa sị na ọ bụ ihe dị ire nye mụ na gị ma ọ bụrụ na anyị chọrọ ka ihe ndị ahụ ndị nke na-echu anyị ụra mgbe ụfọdụ ma ọ bụ mgbe niile bụrụ ihe ewepụrụ e n'akụkụ ka ihere bụrụ nke onye iro na ndị otu ya anyị kwesịrị ịbụ ndị na-ebu ọnụ na-arịọ Chineke arịrịọ na-anata ya ikike na-amata otu ọ chọrọ ka anyị si mee ihe n'ọnọdụ ọ bụla nke anyị nọ n'ime ya anyị abụrụ ndị ikike nke mmụọ nsọ ga na-eduzi ozi nke taa na-enye m obi ụtọ ma na-arịọ gị ọma na-ege ka anyị gbalịa mee ihe dị mma nye arụ anyị chineke ga-agọzi anyị niile n'aha jizọs amen imeela onye mgbasa ozi onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ahụike n'ụbọchị taa anyị na-asị ka chineke nọnyere gị ka chineke gọzie gị ka mara chineke bara gị ụba n'aha jizọs amen ma na-echekụtara onye ọma na-ege ntị n'ọbụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na anyị n'ekwentị na 070 6363 070 chekusandị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma awrnigeria at gmail dot com at gmail dot com ezi enyi m ka anyị kelee chineke n'ime ndụ onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke ụbọchị taa ma na-arịọ ka ị nọ nwayọọ mgbe anyị ga-eweta abụ ọma nke ga-ewuli mmụọ anyị Chineke oriri n'ala n'ihi n'ụwa ezi chineke n'ihe n'ụgbọlụdidịn'ime chineke ga-abịa ọzọ ịkpọrọ mụra na n'igwe ihe nwata ọzọ ya ebeharịebeọgụdedededede soro

ndị ọbụ abụ anyị unu na anya anyị abụọ ma n'ụlọ mgbasa ozi adventist world radio n'ụbọchị taa anyị na-asị ka chineke nọ nyere unu ka ịhụ na ya chineke baru n'ụba n'aha jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-eke ntị mgbe onye mgbasa ozi nwa chineke tere mmanụ ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ anyị abịakwala ọzọ n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị gị onye na-anụ olu m n'oge awa eji m isiokwu nke na-asị tụkwasị jehova obi gị niile ebe anyị ga-agụnye ọgụgụ anyị bụ n'akwụkwọ ilu isi atọ amaokwu nke ise ebe ahụ si tụkwasị Jehova obi gị niile adaberekwala na nghọta gị Chineke onye kwesịrị ntụkwasị obi onye nwe m anụmarị ọka ịkụnye m ume ndụ n'oge awa ekwekwala ka m kwuo dịka mmadụ ka mmụọ nsọ gị bịa gbaa m ume ikwu ka ndị gị nụ nụta ndụ arịọ m ka n'aha nwa gị bụ jizọs kraịst onye nwanyị anyị amen ilu isi atọmọkụ nke ise tụkwasị jehova obi gị niile adaberela na nghọta gị n'ụzọ gị niile mara ya ya onwe ya ga eme kwa ka ụkpụrụ ụzọ gị niile zie ezi ebee ka ntụkwasị obi gị dị nwa chineke ebee ka ntụkwasị obi gị dị gị onye nchụaja ebee ka ntụkwasị obi gị dị nwanne m nwoke nwanne m nwaanyị mgbe anyị tụkwasịrị jehova obi anyị ọ naghị ekwe ka ewezụga anyị n'ọnọdụ anyị anyị tụkwasị jehova obi anyị dabere naanị na chineke ọ naghị ekwe ka ọnwụnwa ọbụla merụọ anyị n'ihi na ọtụtụ ihe na-abịa taa ime ka ụmụ chineke hapụ ịtụkwasị chineke obi kama n'ime ihe niile ndị anyị na-ahụ ana m arịa ma na chineke na isi anyị n'otu n'otu ka anyị nọgidesi ike n'ịtụkwasị chineke obi ma ọ dị mma ma ọ dị njọ tụkwasị chineke obi n'ihi na ọ bụ oke nkume anyị onye na-apụghị ịkwagharị ma ọlị ọ bụ ebe anyị ewusiri ike chi na-adịghị agbanwe agbanwe anyị kwesịrị ịtụkwasị ya obi mgbe ọbụla hapụ ịdabere na nghọta anyị ọbụna ụfọdụ ọnwa na-abịa n'ụzọ anyị ọ mazuru ha niile ọ na-ahapụ ha ka ọ mara ka o were nwalee mara ebe ntụkwasị obi anyị nọ gị nwanne m nwoke gị nwanne m nwaanyị onye na-anụ olu m n'oge awa akwụkwọ ilu isi atọ amaokwu nke ise si bụ ịtụkwasị obi gị na chineke adaberekwala na nghọta gị n'ihi na ọtụtụ amamihe dị taa ọtụtụ nghọta adịkwala nke pụrụ iduhie nwa chineke nke pụrụ ime gị ka ị mara na ntụkwasị obi a niile kwesịrị ịbụ naanị na chineke n'ime ụzọ gị niile mara chineke n'ime ihe niile na-eme mara chineke mara na chineke kwesịrị ntụkwasị obi n'ime ihe niile mara na ọ ga-eduzi ụzọ gị ma ọ bụrụ na ịtụkwasị ya obi na ị pụghị inwe ezi ọganihu ma ọ bụrụ na ịtụkwasị e gị ya obi josef nwere oke ọnwụnwa ọ bụ nwanna m hụrụ n'anya nke ukwuu n'ime ọnwụnwa na nsogbu ya niile ọ tụkwasịrị chineke obi n'ime ije ya niile n'ime aghọm niile n'ime ihe mgbu ya niile ọ tụkwasịrị chineke obi nke a ka jizọs jiri nwapụtasị e na ọ bụ onye kwesịrị ntụkwasị obi ya enyere ya aka n'ime ije ya niile bịa wulie ya elu ya esi n'ụlọ mkpọrọ bụrụ osote eze nke a bụ ihe ntụkwasị obi lụpụtara na ndụ josef ha na-atụkwasịrị chineke obi ya emechaa chineke mee ya ekuru nwa ha na-atụkwasịghị ịhụnanya dị ya obi ha na-anyekọtara di ya nsogbu ya si ya bịa nwunye m ọ bụ gịnị ka ị na-enyere m nsogbu nke bụ na ịhụnanya m nwere n'ebe na-ezuru gị ha na-amatara na ọ dị ihe dị ya mkpa karịa ịhụnanya di ya ha na-amatara na ya bụ nwaanyị kama na ịbụ nwaanyị ezuru oke ma ọ bụrụ na ji omeme ya ka ọ bụrụ onye nne ha na were obi ya nye tụkwasị chineke nke na ọ bịara bịa rịọ chineke si ya biko atụkwasịrị m gị obi ekwela ka ihere mee m mgbe o chineke matara na ntụkwasị obi ha na dị n'ebe ọ nọ na ọbụghị na di ya na ọbụghị na ịhụnanya di ya nwere chineke ji aka wepụrụ ya ọnọdụ ọjọọ ahụ bịa kunye ya ụmụ n'ihi na ọ bụghị naanị samuel ka jehova nyere ya esta tụkwasịrị chineke obi mgbe mbuli elu ya bịara onye iro onye ihe ọma anaghị adị mma esitakwa n'aka heman bịa ya sị o na enwere chi dowere ya ndụ na enwere chi mere ya ihe bụ taa ya kpọwachi ya kpọwachi ya site n'ekpere ọ bụrụ na ịtụkwasị chineke obi ntụkwasị obi nwere n'ebe chineke nọ ga-eme gị mgbe ọbụla gị na-akpọku ya site n'ekpere ha na-akpọkuru chineke site n'ekpere ya enwe mmeri ọbụnarị josef n'iji ya niile ọ bụ onye a maara n'ịtụ egwu chineke sitekwa n'ekpere esta kpọkuru chineke site n'ekpere bụna daniel kpọkuru chineke site n'ekpere shedrak mishaka na abadnego ha niile tụkwasịrị chineke obi site n'ekpere n'ime ọnwụnwa ha niile jehova enye ha mmeri ọtụtụ mmadụ na-atụkwasị obi na ụgbọala ha ọtụtụ na-atụkwasị obi na ịnyịnya ha ma anyị onwe anyị ndị nke kraịst na-atụkwasị chineke anyị obi n'ihi na anyị nwere otu aha nke na-enye anyị mmeri n'ime nsogbu niile mgbe ọnwa bịara gị nwa chineke tụkwasị ya obi kpọwa aha ya n'ihi na aha a pụrụ ime ka anyị si na mkpagbupụta pụta abụ ọma isi otu narị na abụọ na ise amaokwu nke mbụ si na ndị na-atụkwasị jehova obi na dịka ugwu zayon nke na-apụghị iwezụga n'ọnọdụ ha n'ime ọnọdụ gị niile tụkwasị chineke obi ma ọ dị mma ma ọ dị njọ tụkwasị chineke obi otu a bụsị ma anyị tụkwasị chineke obi ma ọ dị mma ma anyị tụkwasị obi na ọ ga-eduzi ụzọ anyị niile n'ime mkpa ma anyị tụkwasị obi na ọ ga-eme ka ibu anyị dị mfe tụkwasị chineke obi ọ gaghị eme ka ewezụga gị n'ọnọdụ gị unu atụkwasịla obi na ndị a maara aha ha ma ọ bụkwa na nwa nke mmadụ onye na-apụghị ịzọpụta akwụkwọ nsọ si ma anyị tụkwasị chineke obi nye ndị ọgaranya ọ sị ma ha tụkwasị obi na chineke ma anyị atụkwasịkwala ọgaranya anyị atụkwasịla akụ na ụba anyị obi ọ bụrụ na ịgụ akwụkwọ timoti nke mbụ isi isi amaokwu nke iri asaa na asatọ ọ sị na-enyenu ndị bụ ọgaranya n'oge dị ugbu a iwu ka ha ghara ịtụkwasị uche ha n'ihe dị elu gharakwa ịtụkwasị obi ha n'ihe ahụ anaghị ejide aka bụ akụ kama ka ha tụkwasị obi ha na chineke onye na-ewere akụ ya nye anyị ihe niile ka ha bụrụ ihe ga-atọ ya ga-atọ anyị ụtọ atụkwasịla obi gị na akụ gị n'ihi na ọ dụ onye nyere gị akụ tụkwasị chineke obi ọ bụ ya were akụ ya niile nye gị ka ọ bụrụ ihe ga-atọ gị ụtọ tụkwasị ya obi were akụ gị gara ya ozi tụkwasị ya obi were akụ gị gara ya ozi were akụ gị na ezi ihe ka ha bụrụ ọgaranya na ọlụ ọma niile ka ha bụrụ ndị kwadebere ime ka ndị ọzọ keta ihe ha nwere ka ha bụrụ ndị kwere ka ndị ọzọ soro ha nwekọọ ihe abụla ọgaranya nke ga-akpagbu m ogbenye abụla ọgaranya nke ga-eme ka ndị ọzọ jụwa mkpata gị ebe bịa tụkwasị chineke obi na nweta gị ọ ga-edozi ụzọ gị ọ ga-ekpuchi gị ọ ga-echebe gị ka ọ dịrị anyị mma n'aha jizọs amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu Adventist World isiokwu nke taa nke si tụkwasị jehova obi gị niile tụkwasị jehova obi gị niile ma ị nọ na njem ma ị na-eje ije ma ị na-eri nri ma ị na-ara ụra mgbe obi dị gị mma mgbe obi dị gị njọ tụkwasị jehova obi gị niile anyị ekelela nwanne anyị nwanyị onye mgbasa ozi Queen Grace Okechukwu ekpere anyị mbụ ka chineke gbaa gị ume ka chineke mee ka mara ya bara gị gị ma na ezinụlọ gị abụ otito nke anyị gere taa na-echekwutara mụ na gị ka anyị nwee okwukwe n'ime chineke nwanne m nwoke nwanne m nwanyị nwee n'ime chineke ị ga-ahụ mgbanwe n'ime ndụ gị masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị Igbu ọma na-ege biko na anyị nso na ekwentị anyị 07063637224 07063637224 ma ọ bụkwanụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary guine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo